Ọpụpụ isiokwu nke iri atọ na isii Bezalel na Oholiab ga-alụkwa ọlụ, ha na nwoke ọbụla nke nwere obi amamihe, ndị Jehova tinyeworo amamihe na nghọta n'ime ha ka ha mara ije ozi ọbụla nke ofufe nke ebe nsọ ahụ, dị ka ihe niile si dị nke Jehova nyere n'iwu. Mozis wee kpọọ Bezalel na Oholiab na nwoke ọbụla nwere obi amamihe onye jehova tinyere amamihe n'obi ya onye ọbụla nke obi ya kwaliri ya ịbịaru nso ozi ahụ ije ya ha wee si n'iru mozis were ihe aja mbuli ahụ niile nke ụmụ israel wetara iji jee ozi nke ofufe nke ebe nsọ ahụ ime ya ma ndị israel ahụ nọ n'iwetara ya onyinye afọ ofufo kwa ụtụtụ ndị amamihe ahụ niile ndị na-eje ozi niile nke ebe nsọ ahụ ha niile n'otu n'otu wee si n'ozi ha nke ha na-eje bịa gwa moses okwu sị ndị israel na-eweta ọtụtụ ihe karị nke ga-ezuru ofufe nke dịịrị ozi ahụ nke jehova nyere iwu ka eje ya mozes wee nye iwu, ha wee mee ka e ya na ọmụma ụlọ ikwu niile si “Nwoke maọbụ nwanyị, ka ha ghara ije ozi ọzọ banyere aja mbuli nke ebe nsọ ahụ.” E wee mee ka ndị Izrel wetabie ihe. Ihe ije ozi ahụ wee zuere ha iji jee ozi niile ime ya ihe wee fọdụ. Onye ọ bụla nke nwere obi amamihe n'etiti ndị na-eje ozi ahụ wee mee ebe obibi ahụ, were akwa nkwụba iri mee ya, ezi akwa ọcha akpara nke ọma na owo anụnụ na owo odo odo na owo uhie nke e mere ka ha yie cherubim, bụ ọlụ nke onye ọka. Ihe ndị a ka o ji mee ha. ogologo nke otu akwa-nkwụba dị ọrụ kubit na asatọ obosara nke otu akwa-nkwụba dịkwa kubit anọ otu ọtụtụ ka akwa-nkwụba niile nwere o wee jikọta akwa-nkwụba ise otu na ibe ya jikọtakwa akwa-nkwụba ise nke ọzọ otu na ibe ya o jikwa ogho anụnụ mee anya nkụ n'elu ọnụ ọnụ nke otu akwa-nkwụba site na nsọtụ ya n'ime njikọta ahụ, otu a ka o mekwara n'ọnụ ọnụ akwa nkwụba nke dịpụrụ adịpụ n'ime njikọta nke abụọ. Ọgụ anya anyankụ abụọ na iri ka o mere n'otu akwa nkwụba. Ọgụ anyankụ abụọ na iri ka o mekwara n'ime nsọtụ nke akwa nkwụba nke dị na njikọta nke abụọ. cherịtara onwe ha iru otu na ibe ya. O mekwara ọgụ nko edo abụọ na iri were nko ahụ jikọta akwa nkwụba otu na ibe ya ebe obibi ahụ wee bụrụ otu o mekwara akwa nkwụba ajị ewu ịbụ ụlọ ikwu n'elu ebe obibi ahụ akwa nkwụba iri na otu ka o mere ha ogologo nke otu akwa nkwụba dị oru kubit na iri kubit anọ ka obosara nke otu akwa nkwụba dịkwa otu ọtụtụ ka akwa nkwụba iri na otu ahụ nwere o jikọtakwara akwa nkwụba ise iche na akwa nkwụba isii iche o mekwara ọgụ anya nke abụọ na iri n'elu ọnụ ọnụ nke akwa nkwụba ahụ dịpụrụ adịpụ n'ime njikọta ahụ o mekwara ọgụ anya nke abụọ na iri n'elu ọnụ ọnụ nke akwa nkwụba nke dịpụrụ adịpụ n'ime njikọta nke abụọ O mekwara ọgụ nke ọla abụọ na iri ijikọta ụlọ ikwu ahụ ka o wee bụrụ otu. O were mere ụlọ ikwu ahụ ihe mkpuchi akpụkpọ ebulu esijiri ọbara ọbara yana ihe mkpuchi akpụkpọ siil n'elu ya. o wee mere ebe obibi ahụ ibo osisi akeshia nke na-eguzo ọtọ kubit iri ka ogologo nke otu ibo dị otu kubit na nkera kubit ka obosara nke otu ibo dịkwa otu ibo nwere ihe nhịọnye abụọ nke ekwukọtara otu na ibe ya otu a ka o mere nye ibo niile nke ebe obibi ahụ o wee mere ebe obibi ahụ ibo ahụ oru ibo ka o mere nye akụkụ ndịda chere iru na ndịda. Ọgụ ụkwụ ọlaọcha abụọ ka o mekwara n'okpuru oru ibo ahụ. Ụkwụ abụọ n'okpuru otu ibo ịnara ihe onye ya abụọ. Ụkwụ abụọ kwa n'okpuru ibo ọzọ ịnara ihe onye ya abụọ. o wee mere akụkụ nke abụọ nke ebe obibi ahụ oru ibo bụ akụkụ ugwu na ọgụ ụkwụ ọlaọcha ha abụọ ụkwụ abụọ n'okpuru otu ibo ụkwụ abụọ kwa n'okpuru ibo ọzọ isi ebe obibi ahụ nke chere iru n'ọdịda anyanwụ ka o mekwara ibo isi nye ibo abụọ ka o mekwara nye nkuku ebe obibi ahụ n'isi ya. Ha bụ ihe abụọ ejikọtara n'otu n'okpuru. Ha abụọ bụkwa otu ihe zuru oke ruo isi ya ruo otu mgbaaka ahụ. Otu a ka o mere nye ha abụọ na nkuku abụọ ahụ. Ha dịkwa ibo asatọ na ụkwụ ọlaọcha ha. ụkwụ iri na isii ụkwụ abụọ n'okpuru otu ibo ụkwụ abụọ kwa n'okpuru ibo ọzọ o mekwara mkpọrọ osisi akeshia ise ka o mere nye ibo otu akụkụ nke ebe obibi ahụ mkpọrọ ise ka o mekwara nye ibo akụkụ nke ọzọ nke ebe obibi ahụ mkpọrọ ise ka o mekwara nye ibo nke ebe obibi ahụ bụ isi ya chere iru n'ọdịda anyanwụ o wee mee ka mkpọrọ etiti gabiga n'etiti ibo ahụ si n'otu nsọtụ ruo nsọtụ ọzọ ọ machitakwara ibo niile ọla edo werekwa ọla edo mee mgbaaka ha ka ha bụrụ ọnọdụ itinye mkpọrọ ahụ ọ machitakwara mkpọrọ ahụ ọla edo o wee mee akwa mgbochi ahụ nke ogho anụnụ na ogho odo odo na ogho uhie na ezi akwa ọcha kpara nke ọma ọ bụ ọlụ onye ọka o mere ya ka o yie cherubim o wee mere ya ide akeshia anọ machita ha ọla edo mkpọnye ha bụ ọla edo o wee wụọra ha ụkwụ ọla edo anọ o wee mere ọnụ ụzọ ụlọ ikwu ahụ akwa mkpuchi nke owo anụnụ na owo odo na owo uhie na ezi akwa ọcha kpara nke ọma ọ bụ ọlụ onye ọdụdụ akwa o mekwara ide ise ya na mkpọnye ha machita isi ha na ngegide ha ọla edo ma ụkwụ ise ha bụ ọla